Thank you. ubene obulunikem elie ji eze na-awọchi ọbụ na ogburu ọba mkpa obulunike nlisie ji bejego ọrai bụ ndị obulunikem Gbagosi ọrai beta awa mme chiego bejebe nye eze ụkwụ na nlọ banye eze ụkwụ na nlọ dị n'eze nya ikolo ọba mkpa ebibi ịwa ji ikolo bido ịwa ji chievo ọbụla ịwa ji ọbamkpa ya bụ ndị a na-akpọ ekwensu ọba bụ ogbe ji nkịta awa ji ụmụafe ya bụ ụmụ odii ọdịnegwu gbuo agụ iyi awụ mgbugbe ọba bụ ọbamkpa bawafịa ji ndị iche jebela anata ndị iche jebela ahịa bụ ịga na nga ahịa onowu ahịa jie ahịa obi babata na anyị si dadedide ọba mkpa na agwa ji banata ahịa banata ahịa egwu ọtaba ababa anya adịba na-akpọ ọgbalido uchichi umedi fif onowu ajie odu ọnya ogene owele mana n'ime ume mmadụ ife a mmadụ ịtọba ibe jela ya n'ime n'imeba onowu second in command followed by ajie followed by odu ogene na-agbala onowu ọgbalido ọnya na-agbala ajie ọgbalido owele na-agbala odu ọgbalido ndị na-agba ọgbalido bụ ndị ichie unu ya bụ ọfalava afta ndị ọba kpawasi ji dị n'ezie nyebe bụ ọgbalido ya bụ ọfala ndị ichie ume enweta ndị obere ndị iche ọkwa ndị ọkwa atọ efe onwe ndị ba na-agbalụ ọgbalido ndị ba nọ n'ahịa agbasị anya nyepụ efe ụkwụ na nlọ ọ nababie wee je kwadebe tata dị ebe a iji wee chelọ ncha wọk a na-afụ efe two times abịa na ụmatụ ya ọzọ bụ abịa na ọfala ya bụ krismas ncha ọbịa kene ọnịcha ndị ọ na-achị kene chukwu na ọ dịkwa ndụ pụta this year 2024 ọ dị 23rd ọfala ka ọ na-agbado igwe Nnaemeka Alfred Ugochukwu Achebe tata bụ ọfala ya so na ibi n'anya ebe ị ga-afụ ụmụada onowu ị na ebe na ndị ikpodo ọgbụ ya ị na-anya ebe ifu ụmụnne onowu anyị na abịa eche n'owu ị ụba abago onowu na-achị eke na ubene otuma ike ụbọ pancha nọ under Onowu Onowu bụ head Eke na Ubene anyị na Eke bụ nwanne mgbe anyị na-aba na-echike ọgụ na-eme ebe ọbụla mana ịma na amụgbazia nwa mana anyị bụ nwanne ụmụ ovu onye onye anyị nọ na-ebịa tata bụ n'ebe Onowu tata ma ọfala igwe eludie n'ime obi ndị iche ndị ọzọ zue e na-echeghị onye owu bịa ka o wenye dupụta onye nwe obodo bụ igwe ọnya ga-eji itie ọ bịapụta na ọligolu ọwụ ọwụọ ọjị tapụ mmanya mmiri akwụọ mmanya ọkụ ọkpọba ma ụmụnne ya ma ụmụ adị ebe nne nọ ndị anya ma ọkpọba kpọsaba egwu ara ojebe na anyị ọzọ jega atụ aka na anyị a ga-eweji ewejebe ka oje pelu onye nwe obodo homeji gbanwe agbago ọbala nke na abụ ọgbalido ka abajezialụ tata bụ ọbala efe ọnịcha kabadị pele ego n'oji onye ebe anyị nọtata ị na-anya ebe adịba anụ abụ ọda ọ be ndị iche niile ka ị ga-avụ ọda ị ga-avụ ọda n'ime obi vụ ọda na ibe onowu vụ ya na ibe ajie vụ ya na ibe odu vụ ọda na ibe ọnya vụ ya na ibe ogene vụ ya na ibe owele ọgwụ ọsọ efe na ndị ume ga-etinye ọda eze na-ebu abanị ba na-ebu abanị eze na-ebu otimkpu ndị ume na-ebu nri. eze nwere egwu ọta ba nwere egwu ọta eze nwere ufie. ndị ume nwere uke tụbanya na-eme ovu emume daalụ daalụ the building.

Let us flow like the streams of the Pacific. The silent The Omo of Abion. Omo Oyebushi Okonkwo. The Omo of Abion. Abom 19. ma efe oremili ọ bụ ụmụ eze chimba ọmụmụ anyị nnọọ the woman king from Obio arọ na-abọ aga mụ na nna m dị nwa ikwu azọ m i wee jee n'obie anabatala anyị ọfụma anyị tụliọrọ ọkọma anyị ka ndị pefa And the na ndị be anyị si bụrụ nwanne ọmụ bụ onye ụmụeze rọli n'ọbịa ọ bụ ụmụnne anyị ndị bi n'akụkụ obodo na-efu ọrụ ọ bụ n'ọbịa ka anyị si wee the ụfọdụ kwụsị na ọnịcha ọlọta ndị nwere ike wee banye ụlọ obodo yẹn bẹ tó mi ẹ bá yẹn tá àtà ọbọ akẹkọọ bí egbògbò ọmọ ọyẹ bùtì ibẹ náà ọ̀nìṣẹ́ búrẹ́tẹ̀ náà ni ẹ kẹ́nẹ́ yìí ọ̀nìṣẹ́ kẹ́nẹ́ yìí náà onye nwa obodo na-apụtazi ịtụkwesịlụ